ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo nyere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen abụ m ezie nwanne ụlọ nwoke obi chukwuto na ebere chukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry akala ndị baptism Missionary Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olọgwu eru nke dị n'ime Ibadan ọyọ steeti ka ozi ọma si eru nso n'ogodo ugbu a ka udo nke Chineke nke si udo edoro n'ebe ọ dị na Jizọs Kraịst bụ onye nwanyị eme na-ịga n'iru n'ụbọchị nke anyị ga-eleba anya na akwụkwọ oziọma dịka jọn dere oziọma jọn isi nke iri na anọ ga-agụ amaokwu nke mbụ wee ruo na amaokwu nke anọ jọn isi nke iri na anọ amaokwu nke mbụ wee ruo na nke anọ jọn 14:1-4 ka obi unu ghara ịlọ mmiri kwerenụ na chineke kwere kwanụ na mụ n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ọ bụrụ na ọ bụghị otu a m ga-agwawori unu n'ihi na ana m aga idoziri unu ebe ọ bụrụkwa na mụ aga idoziri unu ebe agaje m ibi ọzọ m ga-narakwa unu nye onwe m ka ọnụ onwe unu wee nọkwa n'ebe mụ onwe m nọ ebe mụ onwe m na-ala unu matakwara ụzọ ya ka chineke were ebere na afụma ya gozie okwu nke ka onye anyị ghọta pụrụ iche nyekwana anyị ndụ na ngọzi dịgosi kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru ihe a ga-eji wee mere isiokwu ga-abụ jidesie obi gị ike jidesie obi gị ike na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa chineke anyị bụ onye obi ebere ọ matara ihe niile nke bụ mkpa anyị ọ matakwa ihe niile nke anyị na-agabiga ọ matakwa ihe niile nke na-eche anyị aka mgba n'ihe ndị a niile onye gwe anyị mmeri pụrụ iche site na nwa ya bụ jizọs kraịst n'obe nke kalvarị mgbe ọ jesiri ozi ya n'ụwa na mgbe ọ tatara afọ n'obe nke kalvarị mgbe tutu ọ nwụọ okwu ikpeazụ nke o kwuru bụ na ọ bụ ọlụ niile nke dịrị mmadụ ọ gwụsiwo bụ mkpagbu niile nke na-akpa mmadụ ọ gwụsiwo bụ ihe niile nke na-eme ka mmadụ mmanụ ya ma nke na-eme ka mmadụ dị ya n'ihe ndị a niile mana tutu ugbu a o gosi anyị ụzọ nke ndụ o gosikwa anyị ụzọ nke ihe o gosikwa anyị ụzọ nke mgbapụ n'ihe niile ihe ndị a niile wee na-eme anyị bụrụ ndị nke nwere mmeri n'oge niile mgbe kraịst na-egosi ndị nke ụzọ na itinye ha na udo nke chineke chọrọ ka ha nwee ọ ihe dị iche iche na ga-esi e ebi ezi ndụ na ka esi enwe mmeri n'ihe niile n'ihi na unu ga-ekwenyere na ụzọ nke ndụ n'ụzọ nke mmadụ ji bi ezi ndụ n'ụwa jupụtara na ihe mkpagbu jupụtara na ọnwa jupụtakwara na ịgbalịsi na ịdọgbu ndọgbu dị iche iche mana ihe ndị a niile chineke na-eme ka anyị ghọta na na-enyegwu anyị mmeri pụrụ iche ọ sị na anyị abụkwu ndị nwere mmeri n'ime nwa ya bụ jizọs kraịst ọ bụrụ na ịmata nke a jidesi nghọta nke ya ike ịma na bido n'ụtụtụ wee ruo n'abalị onye mmeri ka ịbụ site n'ụbọchị ruo n'ụbọchị mmeri ga-abụ oke gị site n'izu wee ruo n'izu sitekwa n'ọnwa wee ruo n'ọnwa na-arọ kwuru arọ ị ga na-enwe mmeri n'ihi na ọ bụ na ile anya ndị nke gbanwere ọsọ a na mgbe gara aga ndị a bụ ndị nke nwere mmeri lekere ndụ nke azik ọbụladị mgbe ndị filistin na ndị gbara okirikiri na agha megide ugwu ozonyedị mmiri mmiri na wiil mmiri na-ekpuchi ya ọ bụ ugwu ebe ọzọ ha ekpochie ma ha bịa ịzọsie e, e, e, n'ihe ndị a niile ọ pụọ si na ala nke a ebe n'ebe nke ọzọ ha gbalie na ibuso ya agha na ihe niile ha efu na ọ na-enwe mmeri ebe ọbụla otiri aka efu mmeri dị na ebe ọbụla otiri aka enwepụta mmeri mana ndị nke na-ebuso ya agha na ndị nke na-alụso ọgụ enweghị ihe ndị a niile a megide wee ruo mgbe ha gwezie sị ya ọ bụ ihe na jenesis wee ruo mgbe ha gwezie sị ya ah, na ọ karịrị ha n'ihi na aka niile mgba niile nke na-agba iji wee megide ihe ndị a niile metara ha n'ihi na ọ matara chineke wee na-eso ụzọ ya na aga niile nke ha na-ebuso ọ bụrụkwana onye nke na-enwe mgbe n'ihe ndị a niile ha wee kpọga ọnụ wee sị ya na ọ karịrị ha onye nke otu onye karịrị mba ele anya o anya na ihe abụ aka chineke dị ike dịrị na-arụ ya owe bụ onye na-enwe mmeri etu a ka ọ dị na ndị nke kraịst anyị na-enwe mmeri n'ụzọ niile nke ekwensu ji agba ha mgba imegide ha n'ihi na o na akwụkwọ nke mbụ isi nke mbụ na amaokwu nke iri na abụọ sị na ndị nke nara jizọs dịka onye nwe ha na onye nzọpụta na ndị a ka onye ikikere iji wee bụ ụmụ nke chineke ọbụladị ndị nke tụkwasịrị obi na ya o doghị anya na ndị nke nọ n'ime nke kraịst ndị nke nne nke kraịst bụ ndị na-enwe mmiri oge ọbụla ebe anyị gụpụtara wee na-egosi anyị mkpa ọ dị mmadụ ikwenyere na chineke kwenyekwa na kraịst isiokwu anyị wee na-akwa anyị ijidesi obi anyị ike ijidesi obi gị ike n'ime nke kraịst n'okwu nke chineke efu na ụtụtụ n'ehihie n'abalị ị ga-enwe mmeri pụrụ iche mmeri n'ebe na-azụ ahịa mmeri n'ebe ị na-azụ ụmụaka gị mmeri n'ebe ị na-agụ akwụkwọ mmeri n'ebe ọbụla nke ibi ọpụpụ na mbata n'ihe niile efu na mmeri nke chineke n'ogwe aka ya dị ike ya dị n'arụ gị iji wee kwudosie ike n'ọsọ eluigwe nke a ka ihe esiji eme maka ihe esiji eme oho bara gị uru ma kwudosie ike bụ na okwu nke chineke ga-abụ okwu nke na-agba ume okwu nke chineke ga-abụ okwu nke iji wee ihe isi nke tụkwasịrị obi ị gaghị abụ onye nke ya bụ okwu ndị um, ọchịchị maọbụ okwu okwu omenala ọ bụrụ nke ya mapụghị obi maọbụrụ nke na-atụkwasị obi na ya ma ijide nke a n'aka ndị ide okwu chineke n'aka ekpe ọ gaghịzi etu a ndị enwere okwu nke chineke na-agba ume okwu nke chineke na-akasi obi okwu nke chineke na-eme ka mmadụ nwee mmeri n'oge ọbụla efu na otu ọbụla dịka ọ gwara joshua gwa akwụkwọ joshua n'isi nke mbụ na amaokwu nke asatọ osisi ejidesi okwu nke a ike okwu nke a bụ okwu uyi na-atụgharị uche n'ụtụtụ n'ehihie na abalị mgbe ọ na-eme nke a na ọ ga-enwe mbuli elu pụrụ iche nwekwana ezi nsọpụta na ịga n'ọganihu pụrụ iche efu na okwu nke a na-eme ka mmadụ pụọ n'uru okwu nke chineke mmadụ jidesiri ike na-eme ka onye aha bụrụ onye nke gbara ezigbote mgbọrọgwụ n'ime nke chineke ọ bụghị onye ikuku ọbụla ya ebuchi ya maọbụ ka mmiri ọbụla ya ebutu efu na ijidesi obi gị ike n'ime nke kraịst ọ dịghị ihe ọbụla nke pụrụ ịkwata onye agha ọ dịghịkwana mma agha ọbụla nke a bịara ga-emegide onye agha n'ihi na obodo anyị ma n'ụwa nke anyị nọzi n'ime oge a na-enwezi mgbe agha pụrụ iche iji wee mee ka obi mmadụ na-alọ mmiri iji wee mee ka obi mmadụ na-apụzi na ntụziaka nke kraịst na nke chineke efu na ihe niile dị n'ụwa taa na ihe niile ha na-achọ bụ ka ihe esiji atọpụta ma ọ dọpụ obi mmadụ n'ebe chineke nọ n'ebe ukwu nke chineke nọ n'ebe ụzọ nke kraịst dị wee ka ụjọ bazie onye agha wee mee ka egwu na nkwuli n'ihe pụrụ dị iche iche rụrụ arụ bụrụ ihe ejide obi onye agha mgbe ha jidere obi mmadụ n'ụzọ na-ezighị ezi ụzọ ntụ na aghụghọ n'ụzọ egwu na ọya na ịnụ okwu rụrụ arụ dịgasị iche iche efuna onye agha na-alaghachizi azụ n'ịfụnanya nke kraịst debere ndị nke ya ihe a niile na-eme ka mmadụ ma ọnya mana ya ka chineke ji wee na-agwa anyị n'ụbọchị taa ka obi anyị ghara ịlọ mmiri ka anyị kwenye na chineke kwerekwa na kraịst kwerekwa n'okwu ya kwerekwa na nzọpụta ya mgbe anyị na-eme nke a anyị ga-abụ ndị nke na-enwe mmeri ọbụladị ihe ọsọrọ ya na-eche anyị aka mgba ụdị agha ọbụla ọsọrọ ekwentị na-ebu o kwuo na ọ dịghị ngwa agha ọbụla nke bịara nke mere pụrụ imegide anya n'ihi na okwu nke chineke ya na-agba anyị ume okwu nke chineke ya na-enye anyị mmeri okwu nke chineke ya na-eme ka anyị pụọ n'uru ijidesi okwu nke anyị ike ịfụ na ị ga-enwe nghọta pụrụ iche ị ga-enwe mmeri pụrụ iche ị ga-enwekwanye ọganihu pụrụ iche ma nke kachasị nke mmadụ ekwudosi ike ma inwe kraịst dịka onye nwe na onye nzọpụta ya ọ bụ na ịnwebe jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị na ọ onye na-achị achị n'ime ndụ gị ugbo ohere a dịrị gị iji wee nabata dịka onye nwe gị na onye nzọpụta gị hụlata isi ebe ọ bụla n'oge dị ugbu ọ bụla jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ka enyebe ndụ gị n'aka ya ka ihe ndị niile anyị kọwara wee bụrụ ihe nke ya dịrị n'ime ndụ gị onye nwe anyị na chineke anyị lee ụmụ origi ndị a ndị nke hulatara isi ịnabata kraịst dịka onye nwe na onye nzọpụta onye nwaanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka abụ ndị ya enwe nketa na alaeze gị ọ bụla dị site n'ugbu a were mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme mata anyị na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu unu ga-enweta na igwe okwu 08056719493 ma ọ bụkwa na unu nwee akụkọ mgbaama maọbụ ajụjụ maọbụ ihe ekpere dị iche iche ka chineke were banye n'afọ ma ya gọzie ọnọdụ anya ka ọmịa mkpụrụ pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị.